This short story is titled Black Tax. It was written by Masimba Muzudza in English and published at abowo.org. It is translated here into Igbo by Yvonne Choma Mbanefu. It is being read in Igbo language by Yvonne Choma Mbanefu. The recording is part of the 2023 Multilingual Translations Anthology by OlongoAfrica.com, published on February 21, 2023. It is supported by individual donors like Sarah Ladipo, Manyika, and Iyinoluwa Aboyeji, and powered by Sterling Bank. Feel free to share and distribute to anyone interested in reading African literature – in an African language. Find more stories like this at olongoafrica.com. Aha mkpirisi akụkọ a bụ Otu Ojii. Masimba Muzodza dere ya na bekee wee bipụta ya na agbowo.org. Yvonne Chioma Mbanefo sụgharịrị ya n'asụsụ Igbo ebe a. Yvonne Chioma Mbanefo ma gụkwaa ya n'asụsụ Igbo ndekọ a bụ otu n'ime 2023 Multilingual Translations Anthology nke olongo olongoafrica.com bipụtara n'ọnwa Febụwarị n'ụbọchị iri abụọ na otu n'afọ iri abụọ iri abụọ na atọ ndị nyere onyinye nkwalite n'otu n'otu dịka sara Ladipo Manyika na Iyinoluwa eji Sterling Bank kwadoro ya. Biko kesaa ma zigara onye ọbụla nwere mmasị ịgụ akwụkwọ Afrịka n'otu n'ime asụsụ Afrịka. Chọta akụkọ ndị ọzọ dịka nke a olongoafrịka.com. otu ojii ka o si n'ọnụ ụzọ ihu ụlọ dị n'ụlọ nlekọta Southern Hall Care Home pụta n'ime ụtụtụ oyi gbara ọchịchịrị Petronella chetara ịgbalị ụda dị n'ekwentị ya ọ ga-achọ ya ma ọ bụrụ na ọ nwere olileanya ịnụ mkpu ọkpọ oku ahụ mgbe oge ruru ịlaghachi ma emechaa taa maka ọrụ awa iri na abụọ ọzọ e nwere oku azaghị aza iri abụọ na isii na WhatsApp ha niile sitere na nọmba ndị Zimbabwe na-amaghị ama obi ya dagharịrị Ọ ghaghị ịbụ akụkọ ọjọọ sitere n'ụlọ. Ugbu a ị gaghị echere m o Chimaobi kwuru, ka o si n'ụlọ nlekọta ahụ pụta wee danye n'ije n'akụkụ ya. Fred na-ehi ụra. Agbara m mbọ hụ na ọ deghị ede. Ọ makụrụ onwe ya n'ubu ka oke oyi na-atụ metụtara ya ebee ka kat nọ n'uche nke m oge ya eruola n'ime leti Petronella kwuru ka onye uche ya adịghị ebe ahụ ọ dị ka ọrụ karịrị akarị n'elu ọkwa ụlọ nke abụọ n'abalị niile ka ha na-amịkpu n'ime ụgbọala Kia dị nta Petronella gbanyere injin ahụ iji mee ka ụgbọala kpotu ọkụ ma weghachi uche ya n'ọnụọgụ dị omimi dị na ndepụta ọkụ azaghị aza ya ma na-eche ihe ọ ga-ebute ọ gbara onwe ya ume wee kpọghachie ya a zara ekwentị ya ozugbo site n'olu nwanyị ọ maara nke ọma ndewo my paida nne nke paida akpọrọ ya mere ka ụjọ jide ya ume wee jide ya n'olu ọ bụ m gogo vapaida nne ochie paida Nne nna Paịda ma a ya n'isi nne di Petronella ọ kpọnụbeghị ya n'ekwentị Petronella na-enwetakarị ekele na-enweghị isi n'aka ya tupu ya na nwa ya nwoke bụ Greg emechiwe nkata were otu ogologo awa Petronella maara site na mmekọrịta ha ma ọ bụ ụkọ mmekọrịta ha na ọ bụrụ na ọ nwere ozi ọjọọ ọ ga-akpọ Greg gwa ya o ọ bụ amaghị Petronella kwuru na-atụ anya n'ụda olu ya dị ka ọ nwere obi aṅụrị ịnụ olu nne di ya m hmm, o siri ike inweta gị nwa m nwaanyị Nnenna Paịda kwuru Petronella ji uche hụ ka ọ na-efe isi ya na mba ebidola m iche na Baba Vapaida nyere m nọmba na-ezighị ezi anọ m n'ọrụ abalị niile amai Petronella kwuru aka m rụchara wee hụkwa oku m na gị? mmadụ niile ọ dị mma na Zimbabwe mmadụ niile dị mma Adam, ka o kwuru enweghị m ọtụtụ oge ị maara ka otu ngwugwu deta si dị oke ọnụ ebe a ahụ, anọ m na Chitungwiza Kọmitii ụlọ ụka anyị nọ n'ọgbakọ. Akpọtụrụ m ndị mụrụ gị ebe ọ bụ na m nọ n'ógbè ahụ. Oh, kedu ka ha mere? Petronella kwuru, na-agbalịsi ike ime ka olu ya na-ada ọfụma. Afọ isii nke ịlụ nwa ya nwoke akụziele ya na nne nna Paide anaghị anọgide kpọọ onye ọbụla Paida kwuru sị ahụrụ m na ha arụnyela ogwe ọkụ anyanwụ ọhụrụ o Petronella hụrụ ka olu ya bidoro na-ama jijiji ee amaghị ị maara ka ọ dị na mpaghara ebe mmadụ jupụtara ọkụ latrik aghọọla ihe na-adị ụkọ kemgbe ọtụtụ afọ ya mere nwa m nwanyị nwa m nwanyị naanị ihe m chọrọ ịma n'aka gị bụ ụkọ ego ole ọrụ ahụ bụ nke nwa m nwoke tinyere okwu agwụ ebe niile dara oke jụụ n'ebe dị ka o tere aka Petronella nụrụ ka Chimaobi nabatara Catalina onye otu nke atọ nke so njem ọrụ ụgbọala ha amaghị Paida ị nụghị ihe m kwuru olu mkpagbu ọjọọ nke nne di ya kachapụrụ nkịtị nke dị ya n'obi wee dọghachite ya ebe ọ nọ ego ole ka baba vapaida nyere ndị mụrụ gị maka ogwe ọkụ anyanwụ ha amaghị ebeekwanụ ka nke a si abịa petronella ji uche mara na chimaobi na katalina lerili anya ka ha nụrụ ụda akwa dị n'olu ya o si na ezinụlọ ndị ike omume di gị kwuru Gogova Paida kwuru ezinụlọ nke ọ na-ewute na ị nweghị ike ịchịkọta di gị ezinụlọ nke na-ewe iwe maka na anyị ahụla ugbu a ihe mere iji hapụ ya ka ọ gbaghapụ ọrụ ya n'ebe anyị nọ dị ka ọkpara maka na nkwado gị ka dị ebe ndị nke gị nọ mgbe gogova paida malitere etu a ọ ka mma ịhapụ ya ka o kwuru na-aga nwa m nwanyị agwara m baba vapaida na ike agwụla ụmụnne ya ebe a maka na ọ naghị arụ ọrụ ya n'ime ezinụlọ a ego ọ na-ezitere anyị anaghị ezu ọ dịghị mma ebe gọliva nọ nwunye ya nwere oke ndidi ọ kpesanụbeghị maka ego ọ na-eri n'isi anyị ma mụnwa Petronella kwuru n'uche ya Vapaida kwuru di gị na-agwa anyị na ya enwebeghị ike nweta ọrụ zuru oke ọ ga-eji nwee ike izipụkwu ego mana mgbe m hụrụ ogwe anyanwụ n'elu ụlọ nne na nna gị ị nwere ike ịdakwasị helikọpta na ndị ahụ achọpụtara m na ihe mere o ji na-eleghara anyị anya bụ n'ihi na ọ na-ebu ezinụlọ gị ugbu a iche na ọ dị mma nwa m nwoke na-arụ ọrụ dị ka nkịta ka ọ kpọfeta gị na UK ị nweghị ike ichere nkeji ise tupu ịmalite izigara ndị ezinụlọ gị paụnd ee ha bi na Chitungwiza mana ndụ na-esiri onye ọbụla nọ na Zimbabwe ike kedu ihe ị chere na ndị agbata obi gị na-ekwu mgbe ha hụrụ ogwe ọkụ anyanwụ ọhụrụ gị na-egbuke egbuke mana ndị ọgọ gị nọ na mkpa kedu otu ihe ahụ si egosipụta gị dịka nwunye nwa okwu a rere ya gburugburu ya ọkụ o wee chekwaa ha na ndị ọzọ emesịa mgbe ọ lọtara n'ụlọ ọ ga-ebe ezigbo akwa ọ beela akwa ọtụtụ ugboro n'oge gara aga ọ dịkwa ka ọ ga-ebe akwa ọzọ n'ọdịnihu naanị ihe ga-eme ka ịta ahụhụ a kwa odidi bụ na Greg Baba Vapaida anaghị anabata ndị ikwu ya ma ọ bụ na-anọpụ iche mgbe ha wakporo ya oge dị etu a anaghị emekarị maka na ọ naghị agwa ya ma o mee ma ọ nụla ka ọ na-eti mkpu n'ekwentị ọbụna dị nne ya mgbe ha kpọrọ ikpesa Chukwu mere ọ bụrụ na Gogova Paịda ekwuchaala nwa m nwaanyị ị bụ nne ka m ya mere na ọ bụrụgodi na okwu m na-ekwu okwu m na-ewe gị iwe ịghọtara ihe mgbu so ha naanị ihe m chọrọ bụ ka nwa m nwoke cheta nwaanyị ahụ bụ ya ọnwa iteghete mụọ ya ma ọ fọrọ obere ka ọ nwụọ mgbe ọ na-amụ ya ma zụlite ya mgbe ọ na-anagide nna ya na ndị ikwu ya Chineke nke na-ele anya na ndị nọ n'ala na-ele anya mgbe e mepechara gị ụzọ ka ịbanye UK ha ga-ewe iwe ma ịkwụghachi e ha etu a achọghị m ịkpọku iwe dị etu a n'ihi ya anaghị m eme mkpesa ma mgbe ụfọdụ ọ na-akarị akarị achọrọ m naanị dọla narị abụọ maka ọrụ ọhụụ m di gị na-eze okwu ahụ enweghịzi m ndidi aga m agwa ya okwu ma m laruo ụlọ amaghị ka petronela ji ike ọgwụgwụ kwuo ụgwọ ekwentị na brọdband ga-echere izu ọzọ mana enwere ihe egwu na a ga-ewepụ ha tupu mgbe ahụ nke ahụ ga-emetụta ọrụ Greg ma ọ dịghị ihe ọ pụrụ ime banyere ya ugbu a o nwere ike ijikọ ekwentị ya na kọmputa ya dịka o si mee oge ikpeazụ n'oge ikpeazụ ahụ Greg Nwokpuru enweghị ike imezu oge e nyere ohere ahụ agafe ebe ọ bụ na arịrịọ si ụlọ ka nọgidere o nweghị ike ịkwụ ụgwọ o ji wee ruo mgbe ihe fọrọ nke nta ka otu afọ gachaa ee, gwa ya okwu maka na achọrọ m ịhụ mgbanwe echere na nke a gị na Paịda sonyere ya n'afọ gara aga ihe ga-akawanye mma mana ọ ka njọ daalụ maka ige ntị nwa m nwaanyị agaghị m ejide gị ọzọ ụgbọala ma ọ bụ ụgbọ oloko ga-ahapụ gị Petronella kelekwara Greg ọzọ maka inye ya iwu ka ọ ghara ịgwa onye ikwu ha ọbụla na ọ zụtara ya ụgbọala ọ dị mma amaghị ka Petronella kwuru na-asụ ude ike ọgwụgwụ nwee ezigbo ụbọchị ka ọ gbanyụrụ ekwentị ọ dakwasịrị n'oche ya ma hazie onwe ya Ọ ozi sitere n'ụlọ Kerida na katalina jụrụ, ka ọ dabere n'oche azụ iji bitu petronila aka nkasi obi n'ubu. N'etiti akwa obube nke sokwa mkpori egwu na iwe ka okwu na-akụda mmụọ n'asụsụ Bekee, Igbo na Spanish sitere ụmụ nwanyị abụọ ndị ọzọ Petronella kọrọ ha ma mkparịta ụka ọ nwetọpụrụ ebe ọ bụ na ọ dịtụbeghị mgbe ya na onye Naijiria na Honduran kerịtara ụdị akụkọ ndụ a Petronella nyere ha akụkọ azụ so okwu a Ọ zutere Gregory n'ịntanetị mgbe o bi na Harare. Ọ bịarutere ịhụ ya, ọ tụrụ ime moyo Etu ọ dị, ha enweghị ike imezu ihe a chọrọ n'ụzọ ego nke visa di na nwunye. Petronella nwetara ọrụ na gọọmenti Namibia ma kwaga Windhoek bụ ebe a mụrụ Paịda. Gregory na-efeta ịbịa hụ ya mgbe ọbụla o nwere ike. Sally bụ otu n'ime ụmụnne ya nwanyị bịa letachaa ya ma gakọrọ ezinụlọ ha nọ na Zimbabwe na Gregory na-edebe petronela n'otu ọnụ ụlọ dị oke ọnụ. Ha na-eti mkpu n'ozi WhatsApp nke mechara ruo ya ntị mgbe ọ na-enweghị ike imegharị ikike ọrụ ya wee laghachi Zimbabwe. Gregory malitere ọlụ nlekọta na mgbe otu afọ na ọkara gachara n'ikpeazụ nweta ego n'ụlọ akụ iji mezue ihe a chọrọ maka ikikere ngafeta. ọ bụrụ nnọọ na ha maara na ihe ha na-enwetakarị n'aka ya sitere n'aka nke m Petronella kwuru mgbe m bịara Greg kwụsịrị ọrụ nlekọta ka o wee lekwasị anya n'ederede ya ya bụ na ọ bụghị ya wetara ndị mụrụ gị ogwe ọkụ anyanwụ ọma ahụ Chimaobi kwuru mba Ego ahụ sitere n'ụgwọ ezumike nka nna m ma fọdụrụ, bụ nke mechara pụta n'ọnwa gara aga, Petronella kwuru. Mana ndị ezinụlọ Greg che na ihe ịrịba ama ọbụla nke ọganihu na ndị ezinụlọ m na-esi n'aka nwa ha nwoke na UK. Catalina mụrụ n'ime onwe ya n'asụsụ Spanish, ebe Chimaobi fegharịrị isi ya n'obi ebere ụtụ isi ojii bụ ihe n'ezie o ụtụ isi ojii Katalina kwuru ọ ihe anyị na-akpọ ya mgbe a na-ahụ otu onye akpala ego a na-echekwube ya ka ọ kwado ndị ikwu niile na-abaghị uru n'agbanyeghị otu ndị ikwu ya si dị anya Chimaobi kọwara "Ọ nwere akụkụ dị mma e nwere ike ịhụ ya dị ka ụkpụrụ ndị Afrịka na-egosi na ezinụlọ na-elebara ibe ha anya o oh, anyị nwere otu ihe ahụ na Honduras Catalina kwuru ma ị maara akụkụ nke nna nna anyị bụ Afrịka mana anyị nwekwara ya na omenala ụmụ amaala ya na nke Europe ọghọm dị nke dị n'usoro ahụ bụ na o nwere ike imepụta usoro nke ịdabere n'ikike ka kwuru n'ebe ọzọ m na-arụ ọrụ mgbe ụfọdụ e nwere otu nwaanyị echere m na ọ bụ onye Zimbabwe dịka Ginela ọ bịara na ngwụcha afọ iri na ụma ya ọ nọ n'afọ iri anọ ya ugbu a naanị ihe ọ rụrụ n'ime afọ iri abụọ gara aga bụ ọrụ ma ọ bụ ịga ụlọ ụka o nweghị ihe dị mma bụ ma ọ bụ enyi nwoke na-agbazite ụlọ kansụl site n'ego o zigagoro ụlọ ụmụnne ya nwoke ise alụwo ọtụtụ alụmdi na nwunye n'otu n'otu. Ọ na-elekọta ihe dị ka ụmụaka iri na asaa, abụọ na mahadum dị na Malaysia. N'afọ iri abụọ ọzọ, ọ ga-akacha nka ịrụ ọrụ. Ọ gaghị enwe ihe ọ ga-egosi kemgbe ọtụtụ afọ ọ nọrọ ebe a. Ọ gaghị abịakwa nso n'ibelata ịda ogbenye n'ụlọ ya Petronella kwuru ndị ọgọ m na-eme nke ọma Gulliver onye na-esote Greg bụ onye ọchụnta ego na-eme nke ọma otu n'ime ụmụnna nwanyị ahụ bi na Dubai nke ọzọ bi na Santon Johannesburg ụmụnna abụọ ndị ọzọ otu n'ime ha nọ n'Amerịka nke ọzọ nọkwa n'Ọstrelia ya gịnị kpatara o ji enye ha nsogbu na di gị na-ezigara ndị mụrụ gị ego Katalina jụrụ Petronella kwuru sị ọ bụghị naanị ndị mụrụ m mụ na nwa anyị nwaanyị sokwa Greg n'onwe ya chịkọtara ya nke ọma ezinụlọ anaghị ekwe ka ndị nwoke Zimbabwe hụ nwunye ha n'anya. Ọ bụ ihe niile gbasara njikwa. Ọ bụrụ na ọ na-arụ ọrụ ebe ọzọ, ọ bụghịzi ha ga-achị ya. Chimaobi kwuru, "Ị nwere Chioma na Greg enyeghị ha ohere ahụ." Petronella kwuru, sị. ọ sị na ya hụrụ ka o siri ghasaa nna ya o wee kwee nkwa na ya agaghị ekwe ka ndị ezinụlọ ya nwee ike dị otu ahụ na alụmdi na nwunye nke ya ọ bụrụ na ọ nọrọ otu ahụ ị ga-adị mma Katalina kwuru anyị nwekwara ndị nna ukwu n'obodo anyị amụtala m ịtụkwasị obi na Jorge, ka ọ saa ha okwu. Chimaobi kwuru, anyị niile nwere mgbaahụ n'ezinụlọ anyị. Ị nọghị naanị gị nwanne m nwaanyị. O, mee ka obi dị gị mma. bụla anyị ụlọ ugbu a, nke a bụ ndụ. Lee ọ dị gị mma ugbu a karịa mgbe ị malitere ịgwa anyị maka ọnọdụ gị Petronella dị ka a ga-asị na ọ wụpụrụ ibu dị arọ na mkpụrụ obi ya ụtụ isi ojii ga-abụ ihe nke ndụ ọgbọ ya mgbe niile a ga-enwe ọtụtụ oku ọjọọ dị ka nke ọ natara n'aka nne di ya ahụ dị ya ka onye a gbara ume Petronella si n'ọdụ ụgbọala ahụ pụta ọ ka gbara ọchịchịrị ma ndo na-acha odo odo na ọlaedo jupụtara na mbara igwe dị n'ebe ọwụwa anyanwụ mgbe o ji rute n'ụlọ Greg akpọrọla Paịda gaa ụlọ akwụkwọ Petronella kwọsara mmiri n'ahụ wee richaa nri ụtụtụ ọsịsọ ọ na-eri nri mgbe ọ nụrụ ka ọ batara n'ime ụlọ ọ ga-agbagote n'ụlọ elu ka ọ chọọ ya anọ m n'usekwu obi m ọ kpọrọ ọ kwụ n'ọnụ ụzọ nwee ihu ọchị mmeri anya ya na-egbuke egbuke ọ hụla ụdị anya ahụ mbụ ọtụtụ afọ gara aga n'ụlọ ha dị na windek ọ natara ozi na otu onye nkwusa chọrọ ịzụrụ akwụkwọ akụkọ ya Lanoa kpọrọ n'abalị ụnyaahụ ka o kwuru Lanoa Hume bụ onye nnọchi anya agụmagụ ya bi na Amerịka. Petronella nwere mmetụta na-efegharị efegharị n'afọ ya. Oge ikpeazụ o nwere mmetụta ntụgharị dị etu ahụ, ọ hụla okwu ndị a: ngwa gị maka visa mgbakọ ezinụlọ gara nke ọma n'ime ozi ikuku. otu onye nkwusa echefuru m aha ahụ na-enye narị puku dọla abụọ tupu oge eruo ụgwọ mbọ agbara maka akwụkwọ he's not dead yet Lanoa na-eche na o nwere ike nweta ire ere na Europe dị iche Gregory kwuru ọ na-echekwa na n'ime afọ na-edubanye n'afọ na-abịa o nwere ike ime ka ndị mmadụ na-ekiri ihe nkiri ahụ o zitelarị nkwekọrịta ahụ iko si n'aka ya daa si na tebụl ahụ kpọlịpụ ihe dị n'ime ya na-awụsa n'elu ndokwasị ahụ dum ma daa n'ụkwụ ya Greek gara ebe ọ nọ nke a bụ ya obi m mgbe afọ ndị ahụ niile nke nkụda mmụọ na ndakpọ olileanya gasịrị ị na-ele onye edemede na-aga nke ọma ọ nọ na-ebe akwa ma na-achị ọchị mgbe Greg kuru ya n'aka ya obi ndajụ na ọṅụ ha na-ejikọta ọnụ anyị agaghị agwa onye ọbụla ugbu a obi m ka o kwuru Petronella dọlara isi ya azụ ma legide ya anya ọnọdụ mgbagwoju anya n'ihu ya Gregory kwuru sị enwere otu akụkọ na o nwere otu akụkọ n'akwụkwọ akụkọ gbasara azụmahịa nke gọliva ọ dị ka nwanne m okpuru nọ na nsogbu n'oge gara aga ọ dịghị onye hụrụ mkpa dị n'ịgwa m n'ihi na ọ dịghị onye tụrụ anya na m ga-enwe ike ime ihe ọ bụla banyere ya ọ chịrị ọchị Gọliva chọrọ narị puku dọla abụọ nke Amerịka n'oge na-adịghị anya ma ọ bụ onye uwe ojii ga-etinye ihe onwunwe ya gụnyere ụlọ ezinụlọ nna anyị tinyere n'aha ya ka o nwee ike inweta ego n'aka ya ha chere na amaghị m maka obere nhazi ahụ narị puku dọla abụọ ego na-abịara anyị bụ ihe ha chọrọ ọsịsọ nke a agaghị abụ naanị otu isi ojii maka ha nke a ga-abụ ozi Chioma na-abata ezi nwunye nwa dị n'ime ya malitere ịjụ ya ma ha chọrọ ihe niile ozugbo ma eleghị anya ọ bụrụ na ha ezipụ ụfọdụ n'ime ha ka ọ gbapụta ezinụlọ ahụ nke ahụ ga-eme ka ha niile bịaruo nso ihe ọ na-agwaghị ya ihe ọ maara na ọ gaghị aghọta bụ na nke a bụ ohere iji gosi nne di ya na ya nọ n'otu otu ma ọ nwere ike ịtụkwasị anya na ya idebe Greg n'ahịrị. N'ezie, ọ bụrụ na ọ ga-eme ka ọ kweta iziga nnukwu ego a, ha ga-emecha nabata ya dị ka onye otu ezinụlọ. Greg meghere ọnụ ya ịzaghachi, ha abụọ nwee mmetụta na-ama jijiji na akpa uwe elu ya dị n'ime akpa ekwentị ya na-ada ụda dị egwu o wee tinye aka n'akpa ya setịpụ ya ka ọ hụ onye na-akpọ ya gogo vapaida njedebe Masimba Muzodza a mụrụ Masimba Muzodza na Zimbabwe ma o bie ọtụtụ oge ndụ ya ka okenye na United Kingdom. Akụkọ ya ndị dị mkpirikpi bụ nke ka ukwuu n'ụdị akụkọ ifo apụtala n'akwụkwọ akụkọ oge na akụkọ ihe mere eme gburugburu ụwa o deela akwụkwọ akụkọ abụọ na akwụkwọ akụkọ n'asụsụ mbụ ya Chishona. Nchịkọta akụkọ ifo sayensị ya The Junkyard Rastaman and Other Stories ka e bipụtara n'afọ iri abụọ iri abụọ. Masimba na-edekwa maka ọgbọ na ihuenyo. obi na Middlesbrough. northeast England.